otu nwata anyị ji achọ ka ihe anyị nkọwa banyere obibi na Liverpool gbasara eh, ndị be anyị dịka okwu uvio ọ nwewe ife njele a na-akwa ozu e na-eti uvio e na-eme ibe ọzọ e na-eme ya dịka a na-akwa eh, ada anyị nwaanyị a nwanne ya bụ nwunye anyị bụ Mrs. rebeka Adagu Ifediora nke nwa ya bụ eh, Charles Chukwudi Ifediora acting PG Umueri awa na-akwa amamiha taa eye tu uviu a abịa n'obodo Umueri onye olile na-etili ya a na-etile bụ ndị a na-akpọ ọtagbu anyịnya ile anyịnya maka ụwa amarọ ibe bụ echichi ọ nwere milikiti ndị igwe enwe chi echichi igbo ndị asị na ya na asị na ịgba bọọlụ dị ka batu hash otherwise na tupu echege tupu e echege n'obodo ndị izuru n'iyi egbu amangwụ amangwụla abụ bụ ndị fụtawo uweolu ikorobịa nchata ụlọ uwe ezinụlọ agbapụla abụ na mmụọ ka a na-aba gị ịbatawo na ndị ichie smọl ya bụ ndị egwu nkụzi amangwụla abụ ihe eyi a na-ete gị nzu ete nzu ilie obere akwa wee gbaa ndị obodo mmadụ obodo obi ga-apụta awọ ịtụpụtawo mmadụ obodo eji na-esi ozi ndị ji ya na-esi ozi every every gig the cabinet ndị aka every every man tụpụtagolu niile nwelili onye a na-esi ya n'azụ ya na-ebudoli ata ya ga na-akpọ igbu amanwụ nkụzi amanwụ n'ime ọba unu gbagotewo den igbuzie ebi na bụrụ na ọ obodo na-ewo iwo na iwe na na na-eme ego mkpọbasị n'ọkpa mkpụzi anyịnya a bụ ihe gbuo ezu ọbụna ịbatawo eh, second in command makwasa ndị oyibo mkpatazi ibuzi eji abịa gbazi ibe n'ọkpa by then ụlọ ozi ka ị nọdụ place ka o'clock ebe ị nọrọ n'anyanwụ daa vee si ebe yes omenala m weri ka m na-agba ebe a onye ọbụla agba kili ọzọ ebe ọbụ ebe nọgide anya bụ na-adara anọ na-agba onwezi ka akpụbata n'obi ya akpụ ya ndị ọka tinubu mkpụrụ ọka ibe ọbụla gwa akpụkọta ya ya ebele ejiwesi akpụ si ejiwesi akpụ ya bụ wee obodo a na-egbu weri e ya bụ ịkpa ezie ka e wee bụzie ise olu igbu anyị igbu anyị ya ebe ọbụla ndị ọzọ nọ a na-eji ibe ekechiere ha nwaanyị ọbụla nọ na nsọ eji ma krọs ya ebe ndị ochie ọzọ nọ sɛ ama cross ɛba ni ɔtun ɔsɔ mu enu la. yesu na ye jibɛ ni bɛ de ka kini elili. o bɛ kini elili yɔ ani kuzo urɛ kuzo kuzo kaba nyama kaba de bɛ nɔ ɔfa yaba kariya yaba abari ibasi lɛ nɔ ɔfa ma ke kuzo fanya to ke nra ɔwɛ ke na bu ke nyabu eti nyabu mu ye ɔyu bụ ndị ube na-ekwu ndị a bụ ndị okwu udo dị ka ya ka ị nyere wee luo enwe ike ịgbagbu ya agba nwekwu ike ịbịa lekit space na ọ bụrụ chief ọbụla ya bịa yes

maka na ọ nwaanyị ka ọ bụ and ọ bụrụ ihe ụdị ọ dị na mụ na nke nwoke na na nke ụmụ nwaanyị mere mpe na nke ụmụ nwaanyị ịya bịa n'ọnọdụ mee ekwe imesisi ekwe ụnisi ozu ụmụ nwaanyị bụ eripụta ịpụtaba mezi agbaji ego ọfa akọ nya ibe na pụpaji ọfa nya agbaji ego ihe ọma unichifuo ndị ntazi ndị ichie n'ọdịbịa ka na-echichi ya na mba amara na o nwere ebe dịgasị ya na onye aṅụrụ ka eji amasị eji ama ibe dị anya so nke bia anyị bụ ụmụeri anyị bụ ụmụeri anyị bụ ụmụeri oke egbo onwere ndị anyị kara zukọ ka esi agba onwere onye anyị kara tụtụlie ogbenye ndị aka tụtụlie bụ mgbe limeni digo abụrụ na ụlọ ada anyị nwaanyị ụmụ ya wee bịazi anụbazi ya ọsọba manya kakwuru onye be nne maka o nwere ibe ị na-eme wee kụzielu gị nyebe akara mmiri yẹn ìgò gbogbo àwùjọ kìí ní yẹn wọ́n yà ó kájú kájú wá sí ẹ̀yà tó jẹ́ lẹ́yìn yẹn. Ẹ̀ka di àti ọyẹ́ súnmọ́ ọ̀tún lábẹ́ àgbọ̀ ọba yàtí ẹ̀dẹ̀ nyàkúta na ẹ̀kọ́ kú ẹ̀ka ìfúta káyẹ káyẹ̀bá náà káfíńfà yẹn egwu bí ọ̀wọ̀ dìndìlì náà náà ó lè kẹ́kọ̀ọ́ kẹ́kọ̀ọ́ wọlé fún ẹ̀ wọ́n kẹ́ wee ka esi awa awa wee pụta isi nya bụ na egwu bi a adịrọ ọbịa lee ọ bụrụ dị anyị ji agwụ onwe nke eji awa awa onwe nke ibe mmadụ onwezi nke ndị ọgaranya onwezi nke ụmụ ikorobịa eh. ọ set by set ndị eh. ogbu ebibi agba their own eh second year abịakwa dị akpọ ndị ọga ala awụzi ndị iji agwazi nke na akpa disepaset enwere ike obi ndị isi chekwa metatụzi wee ndị ije wee onye zụ ọdụ ya tinet tie taim pụta na naijiria gara n'ime ka m na-agba one especially ndị a na-asụ n'ọba bụ isi igbo

ma de bia sɛ n'a ŋolo ma ɛna tutu olu bɛ k'e si a bia olu bia ka na olu diya ɔye vuwo sisi ɛsɛ ba nya ba ɔye vuwo sisi ɔya pita baba lɔ ŋuye tibɛ lɔ ŋuye. ɔmɔni ka na kɔ ɔmɔni ka na kɔ ikolo. Eh, ɛɛ eh, nyasɔn mi ju ma k'i ko la. ɛɛ ŋun kolo na ko ikolo.